kọ̀kà tí wọ́n mú ẹ̀sà wẹ́tẹ́. Ní ọmọ ẹ̀sà dídí wẹ̀tẹ́. Dídí wọ́tà. Ó máa yọ ọrùn dá. Ní ọdí ọmọ ìjìyà ìjìyà ìjìyà. Mmesi kwanyo na. Ndị dị mfe ma lọ. Were n'ụwa ayọ. Mma dọkwa ẹsẹ utakula maisha utakula maisha utakula maisha na gari siwe takuwa sisi wenye before Oh my homie. Okay, God. Oh my hero. But that's what I'm talking about. Listen. Why you, your mind? Why you, your Obioma. Obioma. Wọ́n tẹ́ pẹpẹ súùpù pẹpẹ súùpù. Pé á ní pẹpẹ súùpù. Chiamaka kedu ife ị na-eme ebe a ijerezi akwụkwọ eche ọrụ ọnụ ebe a na-ekwu ọzọ ọ na-eme ọzọ akpasịkwana m iwe ị na-asị na mma Chiamaka mma ntị ọkpụkpọ asị gị ọzọ gị anya ma ọ na-ekpachara anya gị ebe a mgbe ife na-ezuzu gị ịchọka ndị zuru oshi wee kwụọ ụgwọ akwụkwọ ọ bụrụ ndị mmadụ e bịa bịa bịa lie anya fụ ego wee kwụọ ụgwọ akwụkwọ chi ya ebe a ka ị jekọtara m kọstọma nwere ebe ị na-eje pụla ebe a kwụsị ike ịnọ apụna ka m kpatala gị ịtarị gị na ya dị n'ọgbọ mpịachaa gị ịtarị não mana ibe gị na apụna ifula ebe bịa lie elu na bịa lie elu bịa lie elu na mụ bịa nye gị ego bịa buru m jee lee chebe akwụkwọ chebe akwụkwọ eghele m

a na azụkwa anyị na ike anyị ị nwere um, enwere m nkwobi nwee pepe sup nwekwe rice dị ọkụ eh, rice ị nwere uh, jollof ka white enwere m jollof nwekwe white na-anwakwa eh, edu nke onwe onye nọ na shedi gị niile tọgbọrọ chako ọ ka isi azụ were azụta ihe ọba na-ekwu na ọ mkpụrụ oche na-esi na ka iji azụ ihe ọba ị na-azụ ọ bụrụ na jehova m na-efe sị na m ga-enwu kọstọmas ha ga-ebianụ oge m ruo mụwa ga-azụba ahịa m zụka bụrụ ọgaranya na olileanya ga na ya agụma baịbụl a ndị ahịa eso e, afọ baịbụl a zoro ka mmiri bataba ị na-anụ agụ baịbụl ndị ahịa ele anya onye pụka ibu baịbụl ọ na-ekwu bata ọ bụ ihe niile ka chukwu ga-emere mmadụ ọfet gị ọhụrụ na ikwere na jehova enweghị ọ na-agaghị emere a sịkwala na nna ọ bụghị ọnụ ka nna akọ kama ọ ndụmọdụ ka nna adụghị ọ bụghị ihe niile ka chukwu ya emere gị ngwa chirizi akara bụ uwe na ngada gị ka chukwu bịa gbuoro gị mkpa gị niile ihe o yiri igbo onye lụrụ nwaanyị ọ hapụ nwunye ka chineke bịa tụbara ya nwunye ime a na-eje nya ahụ eje ọga landlord biko ama m ibere bi ị bịa m ego niile ị na-anọkọsị na shọpụ niile ị nwere ebe a ị na-achịkwa m na iwu ike ebe ahu were ego nye nwunye gị esiere gi nri gị rie ihe na ga na shop ọnya gị gaa na nke ọnya bịa nwa na nke m iberi nri fri ọghọtasa eme ihe ọgbasaghị ị ga-agwa ara tọrọ alụrụ m ajọ nwaanyị ma m amaghị esi nri ọ na-achịrị nwa gị were nnu were shuga were nnu ofe onye rie ọ na-anyụ ka ọbọgwụ ọnya ka iji afụ m na-erigharị nri ọ dịka ana m akparị onwe m ego niile na alọga ebe a jee n'ihu stadiọm kịta agwara m ana ebe a ana m arụkwa chọpụ ebe a kịta ọ shọpụ uru dị na shọpụ ya ka m e ji arụ ọzọ Ogalolo biko I can only help those who need help ọ onye aghụghọ dị ka gị biko jebe jemejewe enidịghị m isi ọwụ edu Chineke ekwekwara ka ha ka gị ibuchara ibu ka enyi wee na-ata nri ka nchi ebe ọgbọghọ nọ South Africa na struggle na-eti nku ebe ụfọdụ nọ na airport na-agba mbọ edu maka ọ bụrụ ị nọ South Africa na-ama aka akpa ọ ka mma ihe iyi na-eme ebe a agbagbuo ogu gị dị enye onye ọbụla egburu maka ego ọ na-achụ onye eji ọkụ mmụọ edu sịrị ịma nnọchi ebe a n'ọnwa ịkwarụ etimu ndị na-ekwe tapolin kama etimu ndị na-adụ ute bucha ibu ka enyi na-ata nri ka nchi jee na airport na-enye ụmụ okorobịa ibe ya ebe a na-ahọzụrụ na-agba mbọ ibi ẹ bá dẹ sí ní ẹsìn pẹpẹ soup ìlú ìgbúrò wọn nsọwa de. iko jẹwẹ jẹwẹ jẹsọ mẹrẹ gẹbẹ ní má ìhìn nà ẹbẹ. nsọwa kọ́ wọn kú àmì ìwé tẹ̀lé ẹ̀kọ́ kó mu wáyé ẹ̀bùrú wọ́sọ̀ kú wọ́n wa ẹ̀fọ́ yẹ múlẹ̀ yìí jẹ́ ma pẹ̀lú ìsàdó ẹ̀ bá kúrò kákàrà bẹ̀ wẹ́rẹ́ báyìí bọ̀ ànyàn yìí lónìí ẹ̀ kúrò gbẹ̀jẹ̀. iko jẹwẹ gẹ. wọ́n bẹ̀ ní ọbẹ̀ ní nà ní keziri ihe nọ ebe eme esomụ ndị alụkọ ndị azụ kịta tieri nri ka nri abịara m ikiri ndị na-eri nri ka ya asụkwu mmụ ji ese afere landlọdụ nwekwa ebe ị nọ ọga eh? landlọdụ agwago m gị ịnọjuo ịnaba ịnọjuru ịnaba maka na m abịaghị ebe a ịzụ ndị ala ịma na iyeli na iweta ego gị etili gị nri abịaghị m ebe ịzụ ndị ala ị na-anya kemgbe ụtụtụ agbara na m ka m aka afịa akpọchina m iri ụtụtụ eji m chineke mee na-aga kemgbe dere signboard pay before service ebe a o iji abụ na mma akwụgodo ụgwọ ndị ike a na-eriri nri pụọ ha kwụrụ ụgwọ tupu inye ha nri ọgalanọrọ asị m nkịta chaa gị anya chaa gị ike na-ekwu mgbe anyị na-akwụ ụgwọ shọp m ego m anịnị ị na m ebe ịkwụ ụgwọ shọp ịkwụ ụgwọ ana m enye gị resit ị na-enye gị resit na nricha nri afọ n'inwe gị ọnụ ọjọọ ọkụkọ ọcha mara mma n'ugbe ọnya ịnwe ihe na-emeghị mana ihe na-emeghị ka ị na-amarụ ike kedu ụdị nkịta ya aracha m ike ya ọ nkịta eke uke ka ọ bụ nkịta oyibo kedu ụdị nkịta ị chọrọ ka ọ racha m ike raa ikwuwa n'ọnụ nwata kwuwa ọnụ ọsọ nye agwa ọgaranya n'ihu nwa ya na nna ya na abụkọ ede ọ dị ama mgbe ọ kpọrọ iyi ọsị apapa bụtaba isi ndị nwụrụ anwụ ịgwa nya landlord nwe ebe ibi chee aka gọrọ aka mgba na nsogbu adịghị ka nje na nke nwaanyị ka nje rie ezigbo nri ndesi si Owerri na-abịa ebe eri nri ndesi Aba na-eje ebe eri nri ndesi si Lagos na-abịa ebe eri nri mmadụ na-agba 1000 something jee na nke nwaanyị jee rie nri ka nje ebe ihe mmemme na-eme e ndị eri nri ndị na ihe o ji esi nyanwụ nri biko jebe ihe o ji mmadụ esi ihe o ji esi were esie ije ikpọrọ magi 20 gawa ire ofe onye richa na-atọ zaa ọ na-atọ zaa ọ na-aracha aka ya o richa osi ebe anyụrụ ka ọbọgwụ na-anya ọnyụrụ ka anya ọ nọ na mgbe obi tupu ọ obi ya ọnyụta diarrhea and dysentery onye rie ndị 200 o je 500 wee na-azọ onwe ya ọkụkọ ọcha mara mma na ugbere a ha ma agwa na onye mkpụmkpụ nwere ka uche ya na-adị ụdị mkpụmkpụ ga na-efe efe ama na otu ịdị mkpụmkpụ na uche gị dị mkpụmkpụ ibe na ị na-esi jikwu mkpụmkpụ eji m chineke rịọ zara mmanụ nwaanyị kedụkwana oge nji ndị na afa ụmụ nwaanyị obiọma na m na-akpụchasị aka ike esi ofe ndị mmadụ na iche ha emecha ọnụ o zuru m ka ị gọrọ agụ ya ịhụna gị enyoga nga enyoga enyoga nga enyogo biko ọ gwụchaa n'ihe ị na-akpọrọ m ka nje na shed m na ndị kọstọma na ebe a ka m laa afịa hafụ m aka kpachara m isi a m ji ọgwụ ere gị ahịa nwaanyị kpachara anya gị o ọ na-ewe gị iwe aga m egosi gị hụrụ nga ama gị gbara aga m egosi gị ọ na-enwe gị iwe na ngwalụ ndị anyị eziokwu ị na na-achọla m aga m egosi gị ọ na-efu m ofu n'obi na ngwalụ ndị be anyị eziokwu si ha na iji ọgwụ ele afịa n'ibe ama osu ka ha malụ nke na eziokwu ka ha kelụ nkwụcha anọ na ka ị ekwu gị ekwugbachi ọzọ ahụmị nwaanyị amụsu wụrụ nwaanyị ọgwụ oge ọ na abụọ na-alụgharị ọgụ na na joint ebe a enwere ihe mere ya jụọ m ihe mere ya bụrụ nnọọ nje ahịa ya ịjọgbugo ya bịa iji eji ọgwụ ere ahịa ịnwụ nwaanyị amụzu agbasara ya agụla m ya shi ya mara na ebe mgbọrọgwụ ya ji egbu ọkpanụ ka ya ree maka ya jee gwa oke gị gịnị na maka na ndị si ha n'oji ji ọgwụ na ka ha ka ha nkwụcha nwere ka ha si ekwuru jiri ya nwayọọ kedu ị ga-eji ebu ya ụdị dị ọta oke ị na-achịkwazi ndị kọstọma na ọ na-eji ọgwụ ere ahịa ka were chụsịa ha niile ka ha wee zebewazi na shọpụ gị ọ dịrọ mma ọ ime ọ dịrọ mma so ife nwere ikwu n'ihe a bụ ihe ikwuru kịta ntinye anyị ụlọ ebe a kịta gbaa onye okwu n'ọhịa ikwuru onye isi nwere ikwu ebe a eniwe akara na m wee fụsị ndị kwụrụ ọtọ fọdụ ndị na-ana ọbịa nekwa ya ka ngwa metela ụgba metela ọsọ ibụrụ ọgwụ a unu na unu ga-akwụcha ya ekwetara m na kwuru uwe m wu ọgụ unu ga-aga ha nso unu agara unu agara unu ga-aga ahụ hapụ ka alụ e nwee ebe a ka e nwee fere ahịa maka mmanya meganụ biko biko biko nga na ebe a na-ege ihe ntị

enweghị ị ga-eme ị gaghị shịtọrọ shịtọrọ ị gaghị enweghị ị ga-eme gị ma gị ma onye ndị agha ndị agha afụgbuola gị ndị agha afụgbuola gị ya wetu aka enwe n'ofe tupu ya awa aka mmanụ ọ na na-akpala m rịvọrịvọ mmụọ ụlọ ya achọ m ụka ahịa anyị bịara ọkpa onyere onyere onyerema nwaanyị dị mma <laughs> akwa nwa <laughs> elekwanụ ka ọ ga-ịhafụ ahịa ya ya bịa were anya leba amanama ime ahịa m abụrụ na o gburu n'anya ọkụ ya ahụ o gburugo anya ọkụ ya ahụ bịakwutebe ya mee ka eme ka akpa ama iwe mwefu mmanụ ngwụ oh, ọ ga-akala ya mmasị ọyọhụwa nwaanyị ee hapụ ya gbaghara ya obodo mere gị gbaghara ya hmm. ọkụkọ sị na ya anaghị ebekwa ka ihe ji ha anya n'ọgbakọ hmm. ọha na eze nụrụ olu ya ọ sị gị rapụ ya aka o ọ bụ kwasoghị ugbo anya hụwara ya onye ọbụla gụrụ aka na otele o ji enwetakwa nsị hmm. rapụ ya aka o ejighị m ike mkpesa n'ihi na mma m ga-egochi ya ma ọrụ onwe gị elee ihe m ga-enye gị anya nụ nga ile gị ofeke ama ahụ kpọtara ya ije aka m irikwa aka mana anọ m ekpere oge landlord anọ m ekpere Iwu onye okpere ngị jega ekpere a sị m eri na nri ka ekpere m wee daba ofuma ka ọ banye ka chukwu wee aka ghọrọ ya ozugbo mere m ihe nchọ ọnụ he ji nshi gresi ọwa onye okpere <laughs> ọgwụ onye ihe na-esiri ike na ama m osisi ọgọdọ jụọ ya ma ọ dịkwa mma <laughs> ka m ji kịta ka m ziri onye biko ka ozi eziri anwụrụ ọkụ ka o ruo n'igwe aka biko gbaala m ya bí kò jẹ́ bàálà nínú. orí àtúntò òun yẹn. jẹ́ bàálà nínú. jẹ́ bàálà nínú. kedu ihe na-agba gburugburu a ihe na-aga ka ihe na-aga ka fada enweghị parish abịara m idele ukwu biko ewena iwe ele ihe na-esere gị na nwaanyị ọgala nlọd kedụkwa na ụdị ajụjụ dị ihe nke a eh? kedụ ụdị ajụjụ bụ ihe nke a n'isi ụtụtụ anụnwa o nwere ife na-esere m na nwaanyị esere onwe ihe na-esere gị na nwaanyị wee na-ehu anya ọkụ niile wee na-atajiri anya niile ihe na-atajiri ya okwu okwu isi na okwuo ore ahịa ihe nsiri ore ore ahịa egwe okwu ogbede ụkwụ n'ala ọ bụrụ nsogbu omegharị ahụ ọ bụrụ nsogbu mụnwa ya akwa na ana ka mmadụ ibe m nwere aka chie m n'anya nke a ka m aya ha eme eme nwaanyị burugo ụzọ nọ m ebe a tupu ị bịa nke ọzọ dịka nwanne ya nwaanyị a na-akwụ m ụgwọ tupu nkụnwa kwụọ m ụgwọ ọ mgbe enyi gị nwoke ji weta ego iwe bịa kwụọ m ụgwọ ọnwa ọnwa ya agwọ ọgwụ nwa ewetegoro m ego ụgwọ ọ nọ ebe a ọ bụrụ na mma na ụnụ na Abuja otu m siri mee bụ si ka gị na ya nọdebe na-eme ka nwanne ama na ụnụ na abụ yabụ agwa na akpị agwali nle afịa ewe m pụọ ọgụ ụgwọ ọ bụrụ ya mma agba mbọ ka m nwee ike ile afịa ka m nwee ike ile afịa ihe m bịara ebe a abịaghị m ikiri ndị mmadụ o nwere ife m mere nwaanyị ị chọrọ ka ị gbago mgbago mgbago jee na mgbago jee nọrọ ka onye nọ na mgbago gbanata ebe a ka mara na udo ya dị unu ataziri m ahụfụ

ụbọchị gara aga m bịara n'ọnọdụ ahịa gị ahụrụ m gị ka ị nọ na-ehi ụra izu nke ọzọkwa otu ihe a agụtago onye ihe dị ka ugbu anọ na ise m bịara n'ọnọdụ ahịa gị sọ ụra ka ị nọ na-ehi masị m ajụọ gị ọnọdụ dị otu a ị nọ o nwere ndị m na-ahụ na-abata abata jụọ akpọsara akpọsa ma na-erekwa na-ere o nwere ndị m hụrụ rikwanụ na-eri si na ọnọdụ ahịa gị na-apụ nchegide ihe anyị ewute ewuta m dịka enyi m nwaanyị bụ masị m ajụọ gị ọ gịnị mere gịnị ka esi m kwuo ya dugo kemgbe nwaanyị bịa na lain anyị bịa na ngwọrị anyị ife niile bụ ndị enyi m agbata obi m niile ikwu na ibe m onye gata ọgana nke eji na-eli onye gata ọgana nke eji na eri nri kedu ebe esi m kwuo ị ma na ọ bụrụ na m amaghị onye bụ m ga-asị nnọọ na ikwuola okwu dịka otu n'ime ụmụ nwaanyị ndị nọ n'ime obodo ndị na-amaghị ihe ọrụ nyere ke ka isi na-ekwu ka nwatakịrị ka na-asa arụ n'afọ eh? ya na gị ndị ahịa gị gị banụ na-ehi ụra na-agwọrị ụra gị lee anya gburugburu ebe a niile otu ebe a dị ọ masịghị gị ịmara ụbọchị nke ọzọ ka nwee ndị kọstọma na-aga na nke mgbe gata kataba na etu a kataba na etu a na onye ahụ nwekwa branch ebe a na amakwa m na ọ ya amara m na ọ o wee si n'ime wee kwukere kwukapụta ka nkịta anya ala bụ ibe na-echi m ngwọ nne onye je edachi ejejeje dọpụtaba ndị mmadụ ka ha bịa na nke m libe nri inwe ụdị ọnọdụ dị ebe a ọ gaghị amasị gị ime akwa kamadịọra ị chọrọ iso n'otu n'ime ụmụ nwaanyị ndị na-eti eti n'obodo a ịma akwa ndị na-achakepụ achakepụ adaugo nwanne m asị gị makwa azọpụ azọnye ị chọrọ isi onwe onye tiri shuga n'elu na ọgbụchapụ na ọ dịkwa m mma ihe anyị kwuru ugbu amasịla m ka m tụpenye gị azụ Hey! anọkwa m na nsị ife. akpafụrụ m nwa Abadugo hmm? otu ihe hụrụ m I no dey carry last at all I no dey carry last ana m eso na ihe na-eme ọ na-adị mma mmadụ ịnọ na mmiri ncha ya n'anya <laughs> ihe na-eme dịcha anya ọfụma saa anya gị Akụmụlụ ichie bịara ebe ọwụ na ọ ga-adị mma ọ dịghị n'aka ụkwa na ọ gaghị dị mma n'aka gị ka ọ dị otu ị kpebiri ya ọ otu ọ dị achọrọ m ka ichie ya eche iji bịara awụdịghị ọgbara nwatakịrị ezigbo iche ka ị bịara ha achọrọ m ka iche ya eche lee onwe gị anya otu ịdị mana onye ụkpa dị anaghị echemacha echiche tụ ụkwa dị gị ugbu a ọ ga-adị ka ala aga aga ma achọrọ m ka ị chee ya gagwa m e, e, e, jikere rija gị eji onye amụma ụwa niile hmm? enyela onwe gị nsogbu maka nka echegburu onwe gị akụghịrị enyi m nwaanyị a hmm. ahụhụ emeela ya ihe ọ taala nnọọ ahụhụ taa ma ichekiriche hmm. ma ijere onwebe nke ọ na-atabeghị n'ihi nke a o kwetala isoro ụmụ nwaanyị ibe ya ịghọ ndị na-eti eti ndị so na ihe a na-eme ndị na-apụ apụ na-abata abata n'ihi ka ọ dị njikere ime ihe ọbụla esere ya mee ka ọ hụ na A adị m nkwadebe ihe ọbụla esi m mee mma emechasị ya biko nyere m aka anaghị eji ahụhụ anyị isi hmm? ka ewu na ị chọrọ ịdị otu a dị ugo ha dị kewa ịgwa nwoke ya deredu ya ederedu ikwufu ụka ha kwụrụ onye lee anya ọhụụ tee ha obi gosikwara ike ị nwekwara obi eji aga ya oruola ga-emachapa ntị ọ bụrụ otu ihe ka gị mere m otu jidekwa ntị gị aka ọ naanị gị ga-eso go ozi a ịgacha ya alọ gakpara adaogo na-abịa ebe a aka enwere ebe ha na-edowe ndị nwụrụ anwụ cherekwa asị m gị ebe a na-atụfu ha ihụla ebe ha na-edowe ha laasa ha ahụ ụtụtụ saa ha aka ehihie saa ha aka abalị ha na-eke mụrụ mụrụ otu a ha na-eme ebe ahụrụ adịghị ha mma ebe ha na-edowe ha nna ahụla ajụ onwe ya ị ga gakwa nne ebe hụrụ ụmụ nwoke ndị elekpere ekele ụtụtụ kpere aka ekpere ha aka abalị onye gị na ara ikwu ya ya aka ịhụrụ nwa mmiri ọma ahụ leji asa ha nwa mmiri ahụ kwerekwa ya nnọọ ọbịa onye onye ma gị ihe a m gwara gị ọ ga-akara gị mma na ịhụghị m ahụ na ụkwụ gị edebataghị ebe a ọ ga-akara gị mma na enudughị okwu m anụ maka ụdị gị ịla afọ nga ka e were ịnwa ya a chịkọrọ ya ga-eweta ihe gị ya naanị usoro kwa ka ihe m iche o ka ị kwere nke ị bịara n'abalị a makwa ebe ịbịa ụjọ a na-atụkwa gị biko nyelu m aka biko achọrọ m ka mmiri eji asụ ụzọ oyipụ bịa n'abalị ifuru dị ego dị eto ị na-agbata alụ ya mgbe ọbụla mma bịa ezigbo ego ha eto biko nyere m aka nwaanyị ma n'ego gị chere m ebe a na-abịa chere m ihe chere m ụjọ atụkwara gị otu nwaanyị bịara kịta maka iwe anya mere chichi esi ojikwa ego ojikwa nkụ okoro na akwa enwere nwaanyị nke na-eme biznes ahụ ọzọ enwere nke na ahachi nọ n'ime enwere e nke nwa agbọ ọ bụrụ aka m ka m ji jide na nna jide jide aka abụọ jide aka abụọ ya da jide na ọjọ sunu na amaliri ọkụ ibi tụm ka gị gị na gị ka m gwa madam arụ abụọ na ise ka m nọ n'obodo a ọrụ a ndị ọzọ na-azụ ụda afọ na-azụ fa ka nkụ na-abịa n'obodo a abịakwute m abịa mkpọrụ afa ya agbaka ọ bụrụ na ị na-ege ntị anyị adịrị pụọ ọ bụ mbụ afa m mara na afa m ụmụ ka a na-akpọ alibaba n'obodo a ọ bụrụ na ị na-anụkwu ndị na-azụ ụdị afọ ị na-azụ na-eti alibaba akpa alibaba afa ọ bụ mbụ alibaba ọtụtụ n'ime a na-abịakwute m ebe a

nke bụ ndị ị gara aga were ya ya ọ ndị obi shiri ike na-aga ụdịrị iche ha alụ onye lakago obi iweta eweta ụdịrị ihe ị gara aga o akịwala ihe hụrụ nga akụnụba niile chọrọ n'ụwa ọ ya ka eji nke m na-aghọtakwara ihe mere ji zụọ naanị otu ke ị gara izuhi ya nne zụọ ya kpụrụ ya ekpụrụ kpofụta ọ gịnị mere ji zụọ naanị ke nne m enwekwara m asị na ndị mmadụ anwụrụ ọzọ ndị mmadụ ahụ anwụsị na nje afịa dị ma wee gbanye m ntakịrị ihe ntụntụ ihe a wee buru ya nke nwụ ndị mmadụ anwụgbaghị ahụ ebe ahụ mmiri ka agwụla ihe ya chetara ndị nwụrụ anwụ nga ahụ kwesịrị ịkpọ ha bịa ka mkpere nle nti ha aka n'isi ndị mmadụ la anwụ ala ebubatara ha ozu ha na-edo gụnwala ga-azụrụ mmiri ya ha edobe ozu ga-azụrụ mmiri na-ere na-abụba aka ịhụrụ aka ị wetara ị ga-agbara ya ka nta chi ya mmadụ ma ọkụ chi ya ka ị ga-eji gbabiri ya gbabiri aka ihụla ite ahụ iji agwasịta ka ya mechie ọnụ gị ahụ i were okwu chi ya gaa wee ya n'ime ite ahụ na-eshi ya aka eh, eh, ịnweta ọla asụ ya na-agharo ndị ahịa gị ga-anọ ebe ha nọ na-akwado ọla asụ ma ha na ebe ha na-ekpe ụmụ mmụọ na-ekpe ụmụ mmadụ ha na-ekpe ahụ gara eme ha nwụrụ nwụrụ ha na-eche gị isichaa ya wee yala nga ibuyala ya tupu gị eruo ahịa ebe ị ga-anwụ ha akwụ akwụ ma ndị gara asa efere asa ma ndị gị ji ikolo aka ma ndị gara etu gị aha ha gara ekwo ekwo imeghara ha eluru ị ga-eregide ahịa si naghị erekwa ha gara akpụ ka ichi ọ kwesịghị ka m gwa gị ihe gị mere ọ gị ji okwu gị agwara agwa m mere hmm, jidekwa ya chere m ajụ ọdụ ọ bụ na ị maghị na ọ bụ ihe a ka nwaanyị na-eji esi ihe ndị mmadụ a na-eze gburugburu na-abịa dị iche ọ na ịmaghị anụkwa m na nsị elive e! nwaanyị amụma mma esekpara na kene biko You know, boss, they can drink and you drink it. Soba special. Soba one. chere Chizoba ka njikere gị ọ mkpụrụ ochie na ka ị ji eji azụta ego iji tapolin na kanta Chizoba sọ na onwe gị azọ mmegharịrị ahụ ka mmadụ ị naghị ejego oche 1000 ịkpọjuo oche ebe niile onye nọrọ ibi ya nọrọ onye nọrọ ibi onye fụrụ ibi ya nọrọgo onye nke ọzọ bịa ọ nọrọ ị na-afọ jere mgbada ebe n'ihi fụ ebe mmemme na-eme onye n'ihi na oche bara ụbara adị m akọ ndụmọdụ ka m na-adụgo mana ọ bụrụ mkpụrụ oche ị nọ akwa irechara iresị mmadụ ị nọ ijezu ike ịlarụwa ụla achọkwa m ọnwa gwu nna agha ego ugwu ebe a ịkọbara m ahụ ọkọ na iku anya achọkwa nya zọba mma gị nnukwu mmanụ ebe a zọba anyị mara mma nwaanyị itoro ogo chi gị chọrọ gị mma wee nye gị kudu ọyịlị arụ gị niile bụ họnị ị na-enyere mgbada ebe a ebe m wụsara ndị ara ọ dịka ebe a ka mmemme na-eme zọba ka m gwa gị eziokwu ị mara mbọzi ya wetara m ego ụgwọ chọrọ ka m lekọtara gị anya n'obi mgbe na-asị o nwee ihe ịfọ dị na nwa otu a ka ọ dị zọba ka m ṅụrụ one side ka m one side ngwagwa m e ka ehi chọ ka m weta ego wetara m garị tinye obere akpụ nye m tinye obere semo nye m onugbu miksie ya ọgbọnọ ogusi si na nsara gụta anụ si na stew gụta okporoko bụ eziokwu eh? biko kelee ekele nke a anyọrọ m anwụọ aga m enyekwu gị nke zọba nwa aga m enyekwu cheki enye cheki wụọ ya ahụọ na ịgbanyere ya mmiri ọjụ a ka ọ dị ewe yeyeyeyeye jezi eweta nni oje hapụba nni ka ndelebe nke a hapụ nni ka ndelebe nke a o hei agwanụ m o ee ihe dị mma rie m ego ndị ụta taba zọba chere ka mbata abata Di na nwaanyị ọhụrụ. Hmm. Linda Linda. Di na nwaanyị Ma ihe ahụ na moon, eh? Hey, ọ dị ka m o. Ara amakakwa gị, ara Na-ekwu nnọọ. Ai, ka unu Na road anyị. Anyị wetara gị ife. Mba, Ị na-ajụ ajụ? Ka wetara ya, ma m wetara ya. Mba, mba, mba. Na-ele onwe ma afọ juru. Ee. afọ wee. isham ya ọ bụ ozu be nkwa be mbụ na be gị chefugo ama m na arụ dịsị mama na arụ abịa m ozi na obi so si ka m bịa kwenye elu unu doo m si na o nwekwara ike unu ka nọ ka na ezumike agbamakwụkwọ <laughs> ya nke na-akpọ nọkwa honeymoon unu <laughs> nke a tuwakalaine nadaruo oyilo ekele siamya o sianaina ekele D'accord, c'est ça. thank you sọsọ chukwu mara ihe o ji esi nri na ọ na-esi mere a era na o nwere ndị era ga na-agba maka nri eligo m nri ya ka mma mụọ na-agbago aka wee sie ọ eh? bụla ovi ngwongwo na-abịa na nri ọ na-abịa ka anyị nwa na-abịa na ọ bụrụ na agwa m na onwere ihe nwaanyị na-etinye na nri ọ ga-abụghị na onwere ihe ọ na-atinye na nri mgbe mmadụ na-eri n'ụka ijiji na-eke ọ ga-abụghị nri ya na onye ọzọ na-ego nri na nke anyị eh? anyị ga-amakwa ihe mere na anyị ga ihe mere ihe anyị na-ekwu bụ ọ anya ya bụ na-etinye na aga m isi anyị kpatara mgbe ndị ọzọ ga na-ere asha ma anyị ga ekiri n'anya a ji amakwa ihe mere na esogba dịrị m njere na m na-enwechapụ ma ịma na onwe m ji agba aka asha ọ ga-abụ ọ mgbajisi ike nne ka ọ dị Chinedu Chinedu ma na-ewute m n'ebe ị nọ mgbe ọgwụ na gị na-acha plet n'ala mkpuchi ike na gị laa na Baịbụl laa n'akwụkwọ nsọ enwekwa oge ị ga-eji nnọọ nụrụ nnọọ na-elegodo ihe na-eme na ngwa ọrịa ya nwanne oge erukwele o oge erukwele emeka ke ihe o ke ihe na-achọ ke ihe o chinedu iche na ịgwa m data iwu obu anya ahụ ụzọ iwu obu anya ahụ ụzọ anya na ihere ọnụ ọnụ fansi enyi ya lee m ziga bịa lekiri bịa lee ya lee otu m emeghe ga ebe na lee otu isi gidigidi pịata pịata n'ofu shọpụ ndị na ebe na anya anya a na-akwụ gidigidigidi ka igu emeka e mụ na ya abụ anyị mgbe na ke mụnwa m ketazie every morning rie mụnwa bịa na-abịa anụfughị ihe ejiri nri keke m ga-eji agba ara na o emeka ọ ha na-ere ahịa ọ ya ihe na Eh? ha na-ere ahịa ọwụ ya nsogbu gị God's time is the best okeke chineke ka mma ọ na ha na-ere ahịa gị mana chineke si na ihe nwe oge ha ha ga-eji shine ọtịnifụrụ anyị laikiri ya ọhịa kwa girigiri na ya ọhịa ọjọọ ọ ga mgbe ị ga-eji wee mata ndị a na-eji ọgwụ ere ahịa ha na-eji ahịa ka ihe ga-eji si na ha na-eji ọgwụ na-ere ahịa makwa mgbe igo ma m ikwuo makwa mgbe igo ma m ikwuo mba ọwụ aga m na ebe a gị na-ebokite onye ọzọ ebubo si na ọ na-eji ọgwụ ere ahịa ikwere ka chineke kpọọ gị ọkụ na ihe ị nọ na-ekwu onye onye ọbụla oge ya ruru ya re afịa God's time is the best ọ ga nke mụrụkwa mma gị na-erekwa afịa nke ntakịrị nke m na-ere ere nwa dịkwa satisfai na m sikwa na-ere e afịa m biko eh. amaghị iji bịaba na-enye m nsogbu eh? ngwanụjienụ di amakwa ihe mere iji pụta ma shop ere iji pụta ma ngwere ebe ọ na-amasị ire ahịa gị bịa gị ree wan na-agwa m oge echi ka ma oge echi ka ma mba nrụjianụ ụlọ chere oge echi inweghị okwukwe inweghị feti n'ebe jehova nọ onye wo problem ị nwụrụ kedu nkeji na-ebu onye ọzọ si na ọ ji ọgwụ na-ere ahịa ọ dịrọ mma o ọwụ chineke nwe onye nwere ike iji ọja anyị gụwa bụ mmadụ enweghị ike ị na-ajọ ọja onye ọzọ n'ụlọ oge echi ụkwụ ga-eri alignment ụkwụ gị ga-eri alignment gị site oge echi chineke nwụrụ ụzọ ọ na-esi eme ihe ọ bụla ihe mere gị ya ọ bụrụ m okwukwe enwere m okwukwe agaghị akpakwa m obi aṅụrị ma iso m okwukwe ọwụ oge ha ka ha lee afịa ka ha na-ere ahịa amaka m bịa gbara gị otu na ihe si akwụ ebe a ka nwa igu pịta pịta pịta pịta pịta pịta ya kwana shedụ na ọhịa ọjọọ nke na ndị nke na-abịa m ezugbo ọwa ara i am satisfied ndị nke na-abịa m am okay with it biko jee na shed gị na-enye m nsogbu Ee ka m gama ya mgbana agwara ihe m na-agwa ị ga-aga eme ah. na-eme ya oge ọbụla bụla ị na-enye m nsogbu na ndị a na-ere ahịa ha na-ere ahịa ahịa ọ gịnị mee ọgwụ oge ha biko oge chukwu ka mma suna ka yogi gazire enwepe ife gwara m ịlụ ọgwụ yogi gazire ọ na ọgwụ oke echezọ m echezọ sir eziokwu nna kesi que kesi ife que gị ezikwanụ You ní máa rìn I ìfẹ́ gẹ̀ẹ́sì pé. ike ngbanu àwọn ìfẹ́ mẹ́rin. àwọn ìfẹ́ mẹ́rin. àdínú bí àwọn ìfẹ́ mẹ́rin. okay. adìmí mi. àmọ́ ní ọkì sí egwu egwuregwu. yà. ẹ́ kí ni àṣìṣe mi ti sí mẹ́rin.

kwesị kwuru ozi ka isi adịzi imezi nwee nri na ọgwụ ifu ka m na-ene dọkịta ọ na mi family achọ m ka ị hụrụ nnukwu a ga-aga wee mee mmemme pesazia ịmara gị ọnụ chineke na-ego anyị ife ọma Sheraton Hotel, vou lá ver mais. Achei um Sheraton Hotel. Hotel lá foi. Cai, que é o Luxury Plaza? was it Plaza? Oh, um, was it Plaza? Bunu nasıl kılsın? Ama ebe di kutu eu Ama meçe. Ama hiç hiç zoguma for that place. eu evet agum ya. Ana eu no. Ngwori joint. Ngwori joint, onya. Onya. Ọ bụ afọ hm? ka njọ. ebe bụkwanụ ngwọrọ joint maka gịnị ka o ji abụzi ngwọrọ joint? Hm? Na na ịbafu bụ ịbafu na-ekwo ekwo kịta. O bụ the latest in town now. Ụmụ onye ngwọrị. Na iri lee ka ngwa gị lee ka ngwa gị na ebe a na-ekwo ekwo ndị mmadụ na-agba na-aga eh? ọ na-ekwo ekwo abụrụ maka mụ na gị na-abụọ eh? ndị oyibo si na akpụkpọ nwere saizi eh? mara gị ụka ọkwa akpụkpọ anyị hazi mkpọrọ ịjọ ntị maka afasi eme enyi ha ngwa ngwa anugami fi kuro. ẹ o. anugami fi kuro. ngbari joint o. ẹbí sọ ngbari joint kì í láìkiri mm. kì í jọrọ. ọ ngbari joint kan jọ. bùtù kò sì dín nọọbì ọdí nọọbì masika jẹ́ We go no bíkọ́ nù ngbari joint kan jọ nù bí sigo ẹnu sísẹ́nu ẹnu bíkọ́ nù. zachasịrị ebe a ị na-agwụ ụla kama mmechi oge ọnụ ebe a onwe ndị ahụ ifuru ifere adịghị eme gị onwe ndị ahụ ị ebe a nwaanyị ịpụrụ ga kpọta ndị afịa eh? ka e ofu eche dị ebe a na gịnị mere chekwele ka ka eh? mmechi ọnụ ị ma na ekwensu dị gị n'isi afọ m n'oge nwa na-ebute m ajụọla ọkụ niile a nụnwa ihe me na mmadụ elafi ebe a ị nọ n'ebe a na-asịtọsị ọnụ ọnwa gwụ na ịchọba ego gị ịdịela a na-agwụla ndị mmụọ ndị nwụrụ anwụ na-ewere gị iwe nke ukwuu na-ewe iwe na were mmiri ejiri asa ha ụlọ na ndị mmadụ nri ụfọdụ n'ime ha makwara gị ikpe si ịla na akara aka ha nakwa ma n'ala mmụọ ha nọ hmm. o nwere onye nọ gị nso gara ga kpesara ha ikpe gwa ha si na iji mmiri ha na-eshi nri n'ime ahịa gwa anyị na anyị kpacha anyị ọgwara gwa ha na achọrọ ka egbuo oge egbuo onye amụma ụwa niile biko ụjọ na-atụkwa m biko nyelụ m aka achọrọkwa m ịnwụ biko biko weghaalụ m e? achọbeghị m ịnwụ nyelụ m aka ka ikpuchite m ka m ghara ịnwụ atụla ego atụla egwu na mụrụ onwe m nọ ebe a ọ dị ihe gị mee gịnị nwaanyị nọ n'akụkụ akụkụ shed mụ na ya na-esikọ nri na-adịghị m osi ndị afịa m niile o bụ ka mma ebe mmiri si bịa lopie ụgbọghọrọ maka ịhụrụ nwaanyị ọnwụghị mmadụ ibe gị ọ nwụchiri ọnwụ n'oge gara aga ọ nwụrụ ọnwụ mgbabiri iche ọ mgbe o kwesịrị ịnwụ ka ọ nwụrụ ọ nwụchiri ọnwụ okpori ya lọgharịa n'ụdị ike mmụọ ahụ ọwụ onye ahụ ị na-ahụla ahịa ahụ mmụọ ọwụghị mmadụ ibe gị atụla egwu o nwere mmiri m ga-edunye gị ego ebe a chụpụcha ụmụ ndị dịcha aṅaa o nwere ike ha ga-enye gị ike ahụ ike karịrị ndị nwụrụ anwụ ike ahụ ị ga-eji alụsị ndị nwụrụ anwụ ọgụ lụsị ndị dị ndụ kwụrụkwa jam atụla egwu ihe ọjọọ ọbụla onye nkwa okpọ gị oge ya ga-agwa ya nwoke mara ama gịnị mebie ahịa ụnyaahụ anyị na-ebere ebe a agụrụ agụgide anyị gụgide anyị gụgide anyị anyị ọfọdụ anyị ka mmadụ nwee echi gara aga ọ ihe mere eme agụrụ bịara bụ ime anyị arọ chifu ịmakwa unu amakwa ihe mere m nyaa ịma ịmakwa na nkwado kwadochachala afịa chaka m pụta wụchasị ya arụ n'ụchasị onwe m ka m si adị nwa m wee na-ebe afọ ya isi ya gbapụtakwa nsị kedu ihe kedu ihe ọka ego si eme gị ka mgba ka mgba ọ dakwana na ala njeli na ohe ji eburi ebu nsị bigo ka eburie ka ejewe ụlọ ọgwụ otobie ma ọ bụla ọnwụ ọ dịghị arịa. Nche nọ ihe ebube ebe, ọ na-asị ka ebuje ụlọ ọgwụ. ọmị ọmị ọmị ọ mụọ mụnị anya igwe nọ n'okporo nnukwu njibere akwa onye nwaanyị nọnyere gị ikekwa ntị ebe a gị ntị ebe a ọ dị akụkọ na-ebutere anyị ugbu a pụta ọwụ ihe dị mfe onye nwaanyị gbaa gị ume unu eme ka nnọọ wee bịa <laughs> m na ọ ya agụwago unu ọwụ ihe na-eji ọ na-ekwu o ji anyị na njọ ụmụazị a bịanụ pụtara ụmụ chifu ụmụ ka o si ala ike ya na-asụ mhm. anụ isi ọ bụ ya kpọta ya bụkọta na ọsịsọ biko ma nke ha na-eliri ụnyaahụ anyị gocha ha ncha taa Nwaanyị ọ, ndị nke abịa ya wụrụ anyị bịara Ele é moço. Ele é moço. Deu uma hora aqui. Ele é moço. morto. Silencioso. Ai, ataca um, ataca um que tá bom ganhar. akpọga gị akpọga gị opi opi opi arụ abịaghakwana nke ọzọ na gị ṅụkwala mme ṅụkwala mme ṅụkwala mme gị ṅụkwala anọ ka akpala gị were gị ụkwụ aṅụrụma gị dọbaghara na nke ọzọ na chọọ mebụ gị nke ọzọ ga ya gị ndị na odo odo ndị anwụ na gị amụ amụma ndị nwụrụ anwụ na gị nwụrụ anwụ na gị ṣé wọn ra wọn làgídé. ẹlẹ́gbẹ̀ẹ́ ló dúró kó dúró kó dúró ẹlẹ́gbẹ̀ẹ́ ló dúró àbúrò dúró wòye ẹlẹ́gbẹ̀ẹ́ ló dúró ká wòye ẹ̀ta. ebe a ndị afịa nnọnụ nnọnụ enweghị aga m ozi madam ebe a bụ ngwọrị joint ebe e a bụ ngwọrị ebe ihe niile na-eme ọmụnwa bụ chizọba special ịfụkwala ka ihe unu chọọ rice na beans ofe akwụkwọ stu ke nke a ya ewetara unu ka m jee gwọkọrọ ya biko enwe n'iwe onwe ihe a na-achọ ee a na-akpọ ya nwaanyị ngwọrị ị na-echi ntị mgbe m sị gị na ebe ahụ Chizọba special oge ọbụla nwakwụ nwaanyị Ee, ka ife ọ na-etinye na n'ime ada etinye e? biko si na ebe a zuzu unu na-echi ntị si na ebe a pụọ biko ka ntafịa bata ewere iwe madam na ajụrụ gị ajụjụ ị na ebe a na-abara nwaanyị m mba eh? ị na ebe a nwa ọ bụ nwunye gị na-ekwuchite ego ọnụ n'ifela adị eme gị kama si na ebe a nzuzu pụọ ị ga-ewere nwayọọ ke gị iji abara m mba abara nwaanyị m mba ee eh? emefe na-eme gị n'isi ịchọ ka ntaka gị eh? chelu chelu ọ ka mụ na gị tụwa chọrọ ichokatakasia gị ndọkasịa ife a ibu ichokatakasia gị biko biko kama tutu na ebe a tutu pụọ nene ife na adị eme gị nwaanyị ị na-ekpogheli ike ekonye aka elu ka ọkụkọ igbo ewu hausa taa dolie gị takasịa gị enye gị chọkị nchaanị e. ọ dị ka ị mara ife ndị ala unu bịa mbute m njọ afịa na shọpụ taa onye ala ka ndị afịa ya na nwunye gị ka amaka asị nne nnọọ kpọrọ n'aka wee jee ife nwere ebe a anyị nwekwa ofe ahụ anyị nwere ofe onugbu anyị nwere ọha anyị nwere jollof rice anyị nwere anyị nwere ife niile na-eri eri kedu nke unu esi ya ofe ya ofe Ezie nke nwoke. Erimeri na-adị mma ma mara sie. Erimeri na-adị mma ma mara sie. Erimeri na-adị mma ma mara sie. Erimeri na-adị mma ma mara sie. Aṅụmaṅụ na-adị mma ma mara kwọ. Aṅụmaṅụ na-adị mma ma na-adị mma ma mara kụọ aṅụmaṅụ na-adị mma ma mara nke ya na-aga nwayọọ nwayọọ gị na na-eme ha nke ya ekwekwa na nka nwanne o nwere na-enye m nsogbu mgbe gị na iwe ụkwa maka madam anyị o gịnị ka o mere unu chọrọ na ahụbụla ihe na ngwọrị joint ahụ Emeka ga-asị na hụberesi naanị madam anyị onye rere ahịa nga nne dokwe n'anya ihe ị na-abịa ekwu ọ dị m n'obi ọfụma ọfụma mana amaghị m onye m ji esi wee kwuo ya maka achọghị m isi na mmadụ isi na nsịrị ya mmadụ ịkpọba m onye asịrị ọkwa ya ka m ji wee were ọnụ m tinye n'ime akpa rice kechie ya ọkwa ya ụmụnne m nwaanyị kikwe ihe ị na-akọwa na owu kelee m ka ga-awụ madam anyị ji ọgwụ ịlapụta mmadụ ute bekwe mkpa bụ maja dị ọkwa ya m na-eme ntị ka m anụ efu na-ekwu bịa ka m gwụlọ n'atọ ka anyị lele na ọnụ anyị tinye n'ime akpa laif kechie ọnụ ya maka achọghịkwa m mmadụ ịkpọ m bịa si ya sị ya nwunye akwakpụ nsi ekwu okwu maka na ife onye kutere n'isi ya o aka m adị ọkwa ya ịkụchakwana ngwa ashịrị gbakwute nwanyị na-ebe akọsasị nwe ụlọ <laughs> si na akọsasị madam ijiji <laughs> ọchịchị abụ m ife onwe ihe jikọrọ ọchịchị na ife pụgha m ka nga ị nwere ike ịkpọrọcha ndị ahịa m niile ị nwere ike ime ihe niile dị iche iche ga-eme mana ọkwa ị hụrụ nke m aga agbaghara gị aga ma hafụ gị iji mmiri ejiri so ozu ahụ na-eshila ndị mmadụ ama m na nke a ya ejiwapụ gị obi maka na ịbụ ofu onye n'ime ha mana ka m gwakwa gị agha m m maka ikpe aka emu agwa m ndị owe ihe bụ ihe anyị na-ezo ezo ebupụta m ya n'anwụ ha nwere ihe ịbụ gị gbabụ nwaanyị nwụrụ anwụ na-aga ije ikwu na gọọmenti m ekweghị gị nkwa na mma ezochi ya bụ ihe ị na-ezo ezo ibili m gị 말했잖아. 어디 넣을 왜요, 용? 빠졌어. 빠졌어, 빠졌어. 여권, 여권, 여권. 나 여기 오더라, 왔는 거. 야, 코. 응? mano ni gana pa cha de gba bi o ni o dra wan nu ba ko ma ka cha na de no isi men ni ni onyo onyo ọzọ si kura ya bụrụ na egwu mmiri ka nnukwu onye ọzọ n'ọnụ gị mma arafụghị aka nwa nga arafụghị aka ya nyetubo nyetubo nye mi nye mi nye Yo yo. Toka, toka. t Muito bom no u amor, muito t u bom no u amor. Fogo que não atoze bom. n Atoze mo, te vai, te vai. t o t u b o amor. Sam? Sam? ife nke a gịnị bụ gịnị anụrụ m gị mgbe ị na-asị nwa bịa nọ na-atọ ụtọ gịnị ịma ife na-akụ ịma ife na-akụ nya gbọkwa ife na-eche ọ nya gbọkwa ife na-eche ọ Eu a gị ofe akwụrụ na tọka akwụkwọ m aka ozugbo ozugbo anọga m ụlọ n'ife na-ekwuzi asị gị pịakasịwa tikasịwa na onweghị ihe na-eme cheregodo m ajụ esi dị na mmanya ahụ anyị ṅụrụ ebe ahụ n'oge goro anụgo nwanne m nwaanyị ohe iji nwanyị ajụ m ọ 50,000 hey 50,000 m sị gị mebe ego ihe na-ejighị taa ahụhụ eme gịnị anya isi hey ego ego akwụkwọ m Ego egotalụ m afụfụ ego emego m taatị mana m na-eme efọtị akwa ifu njide ego atabie M nwudie awụsa m ya na asọ bịa ọkpa pụtụpụtụpụtụ Mbute ego achịnye m elu wụsị ya na arụ m niile ego emego m ife na m agwa gị ee ọ bụrụ sọ ihe ị ga-eme ego otu ego mere gị ihe onye ego mere ihe onye ahụ chọrọ imegharị ego ihe o mee ya ọbanye abanye akpa ị ego a iweta ya iwe ya wụsa n'ahụ ịwụsacha ya n'ahụ ya ya ị bịa were ya doo ya ka nkụ tinye ya n'ọkụ gbanye ya machis ya nwụrụ ọ na-enwu na-enwu ijie nne m ijie ego akwa ịfụrụ ịmata na m na-efe efe na-eje n'aka otu a ka ọ dị Mr. Big so for Ngore joint. Kai, for ife na ọ ime anụgo m ka isi were kwuo mana ofu okwu ndụmọdụ m ga-enye gị bụ jisie ike na ekpere ma nwee okwukwe n'ebe Chineke nọ Chineke ga-emere gị ya hmm, pastọ ọ bụrụ m ekpere mmụọ na-ekpesi ekpere ike ma nwoke okwukwe n'ebe Chineke nọ mana ke m ji bụrụ nụ mmadụ ọ na-ewute m otu m ga-esi mee m nọ na shọpa na m ezigbo afịa ọ na-ewute m nsogbu adịrọ ya doo oge anya ọfụma ọfụma mgbe mmiri ozuzo a ga-ezo ọ hmm? ga-ezo n'ezinụlọ gị and ị ga ike ya ọnụ ọchị ga-ejikwa gị ọnụ nụ nna m nwa ga-alaiki ya hmm? ama m ọfụma na ị ga-alaiki ya ịma na ịbụ ezigbo oyi m hmm. agbanyekwa na m na-eje katọlik ma ọ ga-amasịkwa m wee bịakwa na ebe m na-ere afịa na ngwọrị joint bịakwana mere m ekpere maka ọganihu biko hmm? mgbe ọbụla ohere mapụtara aga m abịa ekpere gị ekpere ahụ ụjọ hmm? atụna gị jehova ga-aza gị ekpere hmm? ngwa m ka m jeghachi ka m fụ ndị nọ n'ime ọfịs na-eche

jeje to go nwaanyị na-agọrọ di ya bụọkwa ka ndị bọka dọgbu ịma nri echi ọgwụ nwaanyị gbọrọ di ya nwụ iji ezigbo nri ị ga-ahapụ maka mesịrị ihe ịchọghị ha mmanụ emechiela m n'ihi nna anyị eme o Marikana ya maka chiki ụzọ ikenelu m mma isi a na m na ya abịa mụ na di m ya abịa. mbịa anyị wee nọkọta ọnụ n'ụzọ wadịrị anyị abịa ya abịa nke afọ bụ adekwu nke ada nke afọ ya abịa anyị bịazie anyị anọkọ ọfụma wee kọọ ọfụma ife ọzọ m si ka m gwa gị bụ etu anyị si ana kịta chukwu ka m ji ayọ gị kwadokwa anya na akwụkwọ gị achọọ m akwụkwọ a na-akọ ya achọọ m inukwu ya Achọ m inukwu ya ụlọ ọma achọọ m inukwu ya o ị na-aga gaba na pak gaba straight to the park okwe ọta now onye nsikwa gị si n'ụzọ azakwana ya o Sister. Vanessa, you don't a wee banye moto. Sista, thank you. Ruo na this adị My mma na nsị ya. Na m eziteli ya ife bifo anyị abịa. Okay, sista. Oh. Site gbalịara. Nsogbu adịrọ. Bịa bịa bịa bịa bịa bịa. Sista, bye bye. Ị eh. ga na-agụkwa akwụkwọ gị o. Na-eyi high heel. Bye bye. đi ọnwa gara aga ọnwa nke ọzọ kedu uru ịba ya nwere ụlọ ịba ya ndị ụlọ gị bụla akpa isi ebe abụọ ma akpa gị nweta iwe asị gị bụla akpa isi gị chọọ ka mmeri iwe ọnwụ jebe pụọ Mami, eu corri, vamos. Você não achava um pó? Você não achava um pó? Meu pai não morreu. Você não achava um pó? Você não achava um pó? Onde é que eu já fiz? Kifo. Gịnị ma ịchọ nri nri? Ehe, ọ wụsara iwu na m ga-eri nri bifo m agawa ọrụ? Hapụ m aka ka m gaa ọrụ, emego m late, emego m late, zụrụ enweghị ike. ahịa bụ ime gịnị pụtara ebe a mhapụ ụlọ fụ ile esiri m nri gịra aga gịra aga chọrọ ụmụaka lakpagharị o ka ndị mmadụ gwara m sọwa ebe a ka ị na-abịa nọ ịmata ka m ejire gị ebe a na nwaanyị a onye hibere ebe a bụ ime nwaanyị a anya anya enweghị okwu enweghị okwu ehe ọ niile a na-akpọ gị achọghị m ịma ha kpọga anyị ndị anyị aka biko hafụrụ anyị ndị anyị aka ma agwa gị agwa ịnụ nye anyị hafụrụ anyị ndị anyị aka atụfụla ha ọnụ atụfụla ha ọnụ hafụrụ anyị di anyị biko ama m ụdị ofe akpụ isi ga iji anara ndị mmadụ di emebi marriage ị ga-ekele chineke gị na ahụ m di m ebe a akara m ịkụ gị ngwụrọ chineke ebe unu ya ebutunata onwe unu ala mụọ ka esi esi nri kpọchasịa akịkesịa elu unu nri unu bịa bịa na-agbanụ tatatatata ta na oge unu ji were akọ ihe unu akọ ọ bụrụ unu bịa bịakwute m sị ka nkụzi elu ka esi esi na mma akụzi ilu e si unu richaa anya ọmịchaa aka na ha na na mashiwa n'akpa ị mashiwa n'akpa nwaanyị amụsụ ha fụrụ anyị dị anya makwa gị agba ha fụrụ anyị dị anya aka gịnị ọzọ gị chọrọ ịlụ ịwa amụsụ ọ na-adị 要求。 ka eme ya eme ga-eme onye ọjọọ gịwa gị gị na dọkịta gị ezi m nsogbu enyere ego atọgbu iko emezurukwa m aka ọzọkwa n'ihi ibe gị na-ere dị ka isi otu a wee na-esi ofe na anụ dị iche iche azụ dị iche iche ịkwakọjuru ihe ka nsịrị m ihe o ji abụ irecha ha n'iyi na ndị ọzọ ama kpuchie ka ahụ ike ọ gala n'ọdụ kpuchie ya ike ahịa ọma eji ere onwe ya onye richata ọha ichi ọya bịara chere ka lekwanụ m anya o ka ebe a ịhụnna anụnụ ahịa ọma ji na onwe ya onye nwe ego ọkpa ojeri ofe owere ọdọgoshole na-atọ karịa mmanụ aṅụ o nwere ihe dị iche iche esi ofe ma ewezụga ofu ihe maasị ka m lụwazie gị alụwa <laughs> isi mere m nne ya maka onye nyere nne ofu izu ụka ọ ya agba tom ma ọ gbagha tom ma na-agọrọ ya na arụsị <laughs> Ọ̀gá landlord, ọwọ́ wehara gị otu bọtụlụ stout. Ọ ga-abụ n'ọnwa akwụkwọ nwa ike kwụọ m ụgwọ shọpụ ọ nọ Ọ̀gá landlord, inwe nso. Ka a ghara inyome mụ na gị. Ndị anya ọgụ erurube na-ahụ. nwaanyị ihe ezigbo ka ka bụ Chizọba ga eji nọrọ ncha baa m n'anya m ga-agacha ụzọ m ka m mara ihe na-eme ihe a ka ebe m ga-eje ka ebe m ga-eje ee m ga-eje na nke a katakpo ka onye m ihe m ga-eji abara onwe m uru gị na ana irichara nri ṅụcha mmanya na ana enye m ego mmanya na ego bọtụrụ mmanya atọ ịṅụ ọkụ inye ha m ego m taa obodo a niile m ga-emego Hey! Hey! Hey! Hey! Hey! Hey! ọkà for eight hundred èwo ló kọ. ìjọba tuli tẹ́mọ̀ ìjọba tuli tẹ́mọ̀ ẹ bá nọ. gba jẹrẹ quick notice jẹrẹ jẹ quick notice. arụgo m ihe ahụ ị ga-eme echi mee ya taa okenye arụrụ ah, onye ihe ahụ na-ebughị isi onye ahụ na-ebughị isi mma mma bụ onye mgbe m e chụpụrụ ya ebe a nketa nke echi ka m nwere ebe a ya achọtara Idoma, ọ gịnị ka ibu n'azụ a? Ọ de ka nwaanyị a Ah, ma ah. akpụ. Ifuru ego ahụ iji. Chukwu mere ebere ọha na eze de ego a iji. ha 2000 dịkọtara ọnụ mmesịa mbịa were chee chukwu mere ebere na ndị mmadụ afọ n'ọkwa anyị ize chukwu na ndị mmadụ afọ n'ọkwa ọ bụ n'aha Jizọs anyị kpere niile ga-egbu n'ala dị ka akwụkwọ nsọ si were kwuo Jehova ga-ezute gị na mgbawa na ebe ị na-ere ahịa Jehova ga-ezute gị na mgbawa n'aha Jizọs n'aha Jizọs n'aha Jizọs na bụ nke niile kere eke oh. n'aha Jizọs na ikpere niile ga-egbu n'ala na ọnụ niile ga-ekwupụta na Jehova bụ eze Chineke ga-emere gị ya ihe niile nke ọ bụla nke ha liri eli ka yara bụ nke niile edewere n'elu nke dewere n'ala nke dewere na mmiri ebe ọ bụ n'ụlọ anyị na-asị ka ọkụ gbaba ha n'aha Jizọs Amen. Maha Jesus. Amen. Maha Jesus. Amen. Maha Jesus. Shekara bobobo yaka mama. Malaya ka bobo yaka ribaba. Oh, Bayaka koko yaka. Malaya ka sikori baba yaka. Bobobo yaka ribaba yaka basaka ba. Oh, Mola yaka sakari bobo yaka. Malele le le le le. Kore ke ke ke ke. Kora mama baba. Moloko ko. Keri bobo bobo bobo. Maye ke se keri baba yaka saka baba. Moloyo kore hebe. Bobo bobo he he he he. Ore ke ke ke ke ke ke ke ore baba bobo ya karabo robo bobo ya kekekeke maleye ke robo malaka ka bobo ne ke hinsa mayaka se keri bobo ya kababa ya kababa mayaka bohe ya oheri ya baba ore baba Gedihin e minimul chineke dị ebube chukwu mmụọ nsọ na-ekele gị na mmeri ya mmeri na nrọ m rụrụ ntasikwa mmeri ya na nrọ ntasikwa esikwa mmeri ya n'ihe uche ọjọọ ọbụla onye ọbụla na-echere m na ndụ chineke m na-agwa gị wụrụ ọkụ mmụọ nsọ gbagbo onye ahụ n'aha jizọs emem. inwe ama m unu na-arụ madam anyị na-anwa ike anyị nsogbu biko achọrọ m ịfụ dị mma o techabụkwa aka ochie ebe abụọ ebe n'ebe madam amaghịkwa m onwe ozi ozi gị gị zie mba ha ife dị ife nke a Eh? Anoma no na die banta. Madam. Opo nwe nsogbu dị. O tego ọpụ. Mba o, madam, but adị m sure na ọ ga-alụta ka ebe ọ ga, ọ ga-arụkwa ha alọta. Ya mere, mmeche nwunye nsogbu adịghị madam. nke ụdị ije ọ ụdị e ije nzuzo ọ bụ? ọkpọ chọọkwa. na Emma amaghị na onwe eme mgbe i chere. na onwe nke ji ogere Ịma na emu na bụ ihe na. Ijeọma. Ee? ka m gwa gị. Bukwelu ụwa gị gaba na shọpụ gị achọkwa m akụkọ. mkpanakwa m afọ kpọọ onye dibịa biko so etu a m na-ekpere gị ekpere m na-achọ ka m kpere gị ekpere ka afịa gị zụba ị chọghị ya biko buru ụwa gị gaa na shọpụ gị biko ya achọ m afịa <laughs> anụmama mana mee ngwamakwa gị <laughs> mbọsị na mbọsị na <laughs> anyị ga-ama ike ike na anyị ama mpe na nke bụ oke kansi ebe a pụọ biko gaa na shọpụ gị onye anya ụfụ jee nke nke gị ee olu olu gị jee nke gị onye anya ụfụ onye anya ụfụ ndị mụ na go na ọ na shọpụ gị ka m na ọ na nke onye anya na-arụ é? taya moto m gbara Eu não vou m afụwa chineke wee eze abịa m n'ọfịs gị Eu não vou gị ka nzizi ebe afụ gị ịgụ nwa shọpịn mmanụ não ka nwụzi nụ a sị no abịa n'ụlọ ọrụ gị abịa n'ọfịs gị yes onye ọda akwụkwọ m n'ụlọ ọrụ gwara m ee mana iwe ewekwala gị n'agbanyeghị na agara m ụlọ ọba ego ee ka m gaa mee tranzakshọn o ike gwụrụ m ike gwụrụ m mba mba mba agorela lá, mas ke ngebukwaka mwapho ke guru ke guru elingazi ke elingazi é o nizinkana bia bia bia bia bia ee eh. kedu ihe mụ na gị na-ejere eje ka ihe ị na-emedebe ihe eme otu esi eme eh? ya nọ na-eri ego m na nkịtị ka ihe ịkpachiri ịkpachi onwe were n'ihe ị nwere nye m ihe enyere gị n'efu ka ị nweta ihe ị n'efu ya ọ nyere nye enyekwa nke ọzọ irie nke mbụ iriri chi na anaka ọkụkọ oledị ihe ikwuge eh? onye gafewe niile a gị chesi inyere m ego niile nyere m ego ile iweta ego onye naanị Chidiebere ka ị na-eji enye iweta ego ga enye naanị Chidiebere emega ga-abịa na akọrọ m akụkọ o nwere ihe Chidiebere nwere nne enweghị ọ n'iru ọ n'azụ ọmama ha ọma mee m ka obi tọọ m ụtọ ime m ka obi tọọ m ụtọ mee nye gị ihe ọ bụla ị chọrọ ee ọgadala lọrọ dịkwa mma o iji Chidiebere amụere ka ihe iji dị anya ukwu ị nwere aka ntagideri nne o iji Chidiebere amụere ngọ ị ga-ewesapụ ụkwụ wesapụ obi gbasapụ aka dịka Chidebere eh?